AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma ndị chineke gọziri agọzi unu abịakwala ọzọ n'ụbọchị nke taa eji m aka na ahụ dịcha unu mma ama m na onye ọbụla enwewala ahụike n'ọnọdụ ihe gbasara n'ahụike nke anyị anyị na-aga n'iru ileba anya na ụzọ ihe iri nke anyị ga na-eji edote onwe anyị nke anyị ga na-edobe mee ka ahụ dị anyị mma echi niile gara aga anyị mụrụ nke gbasara nụ mmadụ iri mkpụrụ osisi uru ọ bara ị na-eri mkpụrụ osisi dị akwụkwọ nri nke bụ fruits and vegetables n'ụbọchị nke taa nke abụọ nke anyị na-aga ileba anya bụ nke senu n'olu bekee vary your diet from meal to meal but do not eat too many varieties at any one meal keep both the meals and the dishes simple kedu ihe ndị a na-akọwara anyị were mkpịsị gị dee ya ugbu a ọ na-agwa anyị sị gị nri nke ị na-aga iri ekwela ka ọ bụrụ otu ụdị nri ka ị na-eri mgbe ọbụla were nri nke a na nri nke a rikọta ọnụ mana erila ebe ọ dị ọtụtụ nke bụ mgbakalata mixture iweta nka itinye nka weta nka itinye nka rikọta ya mana mee ka nri nke ị na-eri bụrụ nke dịnụ nwa ferefere ma ọ bụ obere ma ọ bụ nke na-enweghị nsogbu kedu ihe nka na-akọwara anyị ụtụtụ aṅụọ garị ehihie erie ya erie n'abalị ewere akpụ erie nwanne m gwakwala m ihe ụzọ atọ a iriri n'otu ụbọchị ma ọ bụgo otu ụzọ ihe ka iriri nwanne m nwoke nwanne m nwaanyị o rue n'ụtụtụ mmadụ eburu garị na akị ṅụọ jewe ọrụ ya lọta n'ehihie ya ewere ofe ụgụ ma ọ bụ ofe nke egusi rie gari erie o ruo n'abalị ya ewere ofe nke vejitabụl ma ọ bụ nke vejitabụl ọzọ na-akpọ olugbu maọbụ ihe a were akpụ rie ya nwanne m nwoke na nwanne m nwaanyị ọ bụ otu ụzọ ihe ka ị na-eri ọtụtụ mmadụ riekwanụ ji n'ụtụtụ o ruo n'ehihie ha erie garị o ruokwana n'abalị ha eghe ji ahụ eghe erie ọ bụkwa otu ụzọ ihe ka ị na-eri kedu ihe ndị a na-akọwara anyị balansed diet ọtụtụ ndị mmadụ bụ ndị na-amaghị otu esi eri nri ọtụtụ ndị mmadụ bụkwa ndị na-eri n'otu ihe ha amaghịsị na ọ bụ otu ụdị nri ka ha na-eri ha echesi na ha na-eri nri zuru oke ọtụtụ ndị mmadụ bụkwa na ha ga-eri nri eweta garị eweta ofe erie ya otu ahụ ị maghịsị na e nwere ụmụ ruru ihe ndị ọzọ ị ga-etinyekwa n'ofe ndị a maọbụ na ihe anyị na-eri ka o wee nwee ike gara gị nke ọma kedu ihe ihe a na-akpọtakwara anyị ọzọ frut ọtụtụ ndị mmadụ na-abụ ha richee nri ha eburu mmiri kpawo mgbe ha na-eri nri ọ dịghị mma ị ma ihe ọ na-eme mmadụ e nwere ihe na-akpọ diffusion e nwekwara ihe a na-akpọ osmosis ihe ndị a bụchara biology ị e ma ọ bụ gụọ akwụkwọ ihe ndị a ga-akọwara gị ihe ọ bụ ile anya n'ime ahụ anyị mmiri nke ị ṅụrụ mgbe ị na-eri nri na nri nke ị na-eri na-adabanye otu ebe kedu ihe ahụ gị ga-eme ahụ gị ga-achọ ịmịrị mmiri ndị a ha ga-amịcha mmiri ndị a tupu ha bịa nwee ike gwerie nri ndị anọghị n'ahụ mgbe ahụ ọ nọọla ọtụtụ oge ọtụtụ ndị mmadụ na-abụ ha nọrọ afọ a na-eme ha kpokokpokokpokokpokokpoko ọdụ eriri nri ṅụọ mmiri ụfọdụ na-abụ ha richaa nri afọ etokoro ụfọdụ na-abụ ha richee nri ha na-agba ubiri echi n'ọnụ agbọpụ echi n'ike agbọpụ a agbọpụ gịnị gas ọtụtụ ndị mmadụ bụ ndị na-erinụ ihe na-adịghị mma ọtụtụ ndị mmadụ amaghị ụzọ ha ga-esi eri nri rie ya ya banye n'uru otu o kwesịrị ịbanyere ha leenụ mgbe ị wepụtara ihe dịka rice maọbụ osikapa ị ganụghị eri naanị rice ahụ otu ahụ ị ga-emere ya nke a na-akpọ stew n'ime stew ahụ ị ga-etinye ya ọbụna alibasa ma ọ bụ ayọ ị ga-etinyekwa ya ụmụ ruru ihe ndị ọzọ dị ka otu aka gị ga-esi hara mana ihe ọzọ ị kwesịkwara iji tinyekweba bụ vegetable n'ihi na ihe ndị a niile nwere ihe ha na-arụ carbohydrate protein ihe ndị a niile nwechakwara ihe ha na-arụ n'ahụ n'ihi na nri ị na-eri kwesịrị inwezu ihe ndị a niile ma protein o ma fats and oil o ma carbohydrate o ma wọta o ihe ndị a niile nwechara ihe ha na-arụ gịnị mere ọtụtụ ndị mmadụ amaghị ụzọ esi eri nri mee ka nri na-eri hapụ ịbụ otu kwa ụbọchị ị na-ajụkwa onwe gị ajụjụ ihe merenụ ile nwatakịrị nke a anya ọ dịghị ka nwatakịrị bụ ọnọlala ahụ egbe nke bụ na ọ naghị eto eto ọ naghị eto eto nwata bịa ya na-asụ afọ a na-aza nwata ahụ gị anya na-enupụta ya na-ele gị mụ ọ bụ gịnị nwata erigo ezigbote nri chiboi biliela ọtọ ukwu ekweghị ya afọ kazi ya chiboi onye nyụrụ nka ọ bụ mụ shi nka nyụọ nka nyụ ọ bụ gịnị oke nri mgbe ị na-afanye nwatakịrị nri n'ọnụ ọtụtụ ndị mmadụ amazighị otu esi eme ụmụaka iche ma ọ bụ ị na-enye ha oke nri n'ọbịa bụ ee eh, ụmụ m na-eriji afọ ana m azụ ha nke ọma ee eh, ee eh. matakwa na oke nri na-eme mmadụ anaghị adị gara mụta ihe akwụkwọ mụta ihe o kwesịrị ime onye na-eri oke nri na-enwe ngwụ onye na-eri oke nri na-ada mba onye na-eri oke nri anaghị enwe ike ichepụta ezi echiche mgbe ọbụla mgbe ọbụla mgbe ọbụla ịhụrụ dimkpa ya dọkọrọ ọ bụ gịnị nri ọtụtụ ndị mmadụ bụ ha richazie ha ekwu ọra nye ụmụaka gị ezigbote nri ihe ndị a bụcha ihe ndị mmadụ ji enyere onwe ha aka ọ bụghị ile anya na onyonyo tv hụ ebe a na-eme ihe ndị a chai nwatakịrị ka amaala mma o gịnị mere ụmụ nke gị agaghị ama mma otu onye ọbụla si dote ihe ya bụ otu ọ ga-esi adịrị ya gbaa mbọ nye ụmụ gị nri zuru oke gbaa mbọ nye ụmụ gị nri kwesịrị ha gbaa mbọ rie ezigbote nri kwesịrị gị leenụ ụmụ anyị dị ime ọ bụrụ na ha anaghị eri ezigbo nri ọ bụrụ na ha anaghị eri nri otu o kwesịrị ịdị ọ ga-emetụta nwa ha bụ n'afọ ọ ga-emetụtakwa ha onwe ha ọ bụ ya mere a na-agụpụtara nwaanyị irie mkpụrụ osisi rie ọbụladị akwụkwọ nri nke a ị gagharịa ngagharị ahụ na ihe ndị a ga-enyere gị aka n'ime ịdị ruokwa mgbe ị ga-amụ nwa ka onye ahụ nwee ike nwee ezigbota ume na ahụ zuru ike nwee ike mụpụta nwa ọ na-abụkwa n'ime ọnwa ahụkwana nwatakịrị aha dị ya mma zuo ya ike ọtụtụ ndị mmadụ na-abụ ha gawa ọrụ n'ụtụtụ maọbụ ihe a ha akpanye ụmụ ha ọbụnadị ego nke a na-akpọ otu naira nye ha si ha jee chọọ ihe ị ga-eri hel otu a ọdịnmma jee chọọ ihe ị ga-eri nwatakịrị ga-achọrọ ihe ọ ga-eri ọ taala akara nwatakịrị ga-achọrọ ihe ọ ga-eri ọ granọt nwatakịrị ga-achọrọ ihe ọ ga-eri ọ ihe ọ bụla ọ hụrụ n'ụzọ ṅụọ mmiri afọ ebu ibu a nwa mmiri na-eripụta ahụ nyere onwe gị aka taa erila otu ụzọ nri na otu nri ị na-eme otu a ahụ ga-adị gị mma onye nwaanyị ga-anọnyere gị chineke ga-agọzi gị echi echikwa anyị ga ebia eleba anya na nke atọ nke a bụkwa nke m ga-achọ ka gị onwe gị werekwa mkpịsị na ihe iji ede ihe detuo ya ndewonu ka m jụọ gị ịbụ onye oke nri eweta osikapa irie eweta akịdị irie hmm, onye ọma na-ege ntị ka m chekwutara gị na onye na-eri wom wom wom ahụ a na-adịdị onye ahụ mma site na ịrụjụcha ihe a niile n'ime afọ afọ etokoro ị na-aghọta onwe gị ihe ị ga na-emebi ihi ụra ihi ụra ihi ụra site na ahụ gị ga-adị anụ ị gaghị aghọta ihe ị kwesịrị ime gị nwa Chineke na-ege ntị ọ dị mma n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị na-eri nri ma na-eti ya izu n'ime ya onye chọrọ iri nri ụtụtụ mara na ọwa nri ụtụtụ gị rie ezigbo nri ga-enye gị ihe n'ahụ ọwụ ịhụ nke a iti n'ọnụ ịhụ nke a iti n'ọnụ ka m gwa gị ọrụ ị gaghị aga ọrụ ngwa ụka ị gaghị aga izu ụka ngwa site na irijucha ihe a n'ime afọ n'abalị ị ga-ehi ụra chefuo onwe gị biko gbaa amara chineke iri nke chineke riri mgbe ọ nọ n'ime ụwa bụ akwụkwọ nsọ ọ na-agụ ya ọ gụchaa ya akpa ya n'ime agwa ya ọ na-akpa ya n'ime agwa ya ya na-agwa ndị ọdọ ịhụnanya nke chineke ohere ahụ ị gị ji nọọ na-eri oke nri onye ọma na-ege ntị rie obere were ohere nke ọzọ gụọ akwụkwọ nsọ ihe ndị a na-enyere m aka ọ bụ ihe m ji na-akọrọ gị na ọ ga-enyekwara gị nwa aka gị onye na-ege ntị imeela nọnyere anyị taa na ọma nke ahụike anyị na-asị ka chineke gọzie nwanne anyị nwoke betel uche na adịle imeela n'oziọma nke inyere anyị taa amen onye ukwu ka jehova chineke anyị bụ onye ukwu ka jehova chineke anyị bụ onye ọ na-eto jehova chineke anyị bụ onye ukwu ka jehova chineke anyị bụ onye a na-eto e eto ọ bụrụ mgbe ebi ebi

tọ̀nùjà tọ̀nùjà tọ̀nùjà olùkókò bò tọ̀nùjà tọ̀nùjà olùkókò bò onye a na-eteta n'ọgbọ niile tọ̀nùjà tọ̀nùjà tọ̀nùjà ndị eweta ka ọ Missionaries of Aba unu emeela na abụ ọma nke unu nyere anyị taa anyị na-asị ka mara na ngọzi Chineke nọnyere unu amen ugbu a ka anyị dere du mgbe nwanne anyị nwoke chukwu na ye arụkwe ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ndị ọma ndị na-ege anyị ntị anyị na-ekele chineke n'ihi ohere nke o nyekwara anyị ọzọ n'oge a tupu anyị aga n'ihu n'ilenye anya n'ihe edere n'akwụkwọ nsọ ka anyị kpee ekpere ezi chineke anyị nke na-adị ndụ rue mgbe niile anyị na-arịọ gị ka ị bịa nọnyere anyị n'oge nke anyị ga-atụle okwu ole na ole nke sitere n'akwụkwọ nsọ gị mere anyị nke a n'aha Jizọs emen n'ụbọchị taa anyị ga-elenye anya n'isiokwu nke si usoro sitere n'iwu iri usoro sitere n'iwu iri anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ site na akwụkwọ ọpụpụ isi iri abụọ amaokwu nke mbụ na nke abụọ akwụkwọ ọpụpụ isi iri abụọ amaokwu nke mbụ na nke abụọ ọ si otu a Chineke wee kwuo okwu ndị a niile sị mụ onwe m Jehova Chineke gị onye mere ka isi n'ala na ala Ijipt n'ụlọ ndị oru pụta Chineke wee kwuo okwu ndị a niile sị mụ onwe m bụ Jehova Chineke gị onye mere ka isi n'ala ijipt n'ụlọ ndị oru pụta dịka ebe anyị gụpụtara n'akwụkwọ nsọ n'oge a si dị ọ bụrụ anyị kpọrọ akọ na uche anyị laa azụ anyị ga-ịhụ na mgbe abraham na-adị ndụ chineke kwere ya nkwasị ya na m ga-eme ka ị bụrụ onye a gọziri agọzi m ga-agọzikwa mkpụrụ gị a ga-esitekwa n'aka gị gọzie obodo niile nke ụwa n'ebe a anyị gụpụtara anyị hụrụ si na chineke nwee n'ọkwụ imezu nkwa nke o kwere abraham tupu chineke kwuo okwu a o kwuru ebe a anyị maara si na ụmụ afọ abraham bụ ndị nọrọ n'obodo ijipt ọtụtụ afọ mgbe ha ji nọchaa n'obodo ijipt ọtụtụ afọ ihe bugara ha n'obodo ijipt na nke mbụ bụ oke nri mgbe ha nọ ebe ahụ gbanahị oke nri onye nwanne ha ma ọ bụ nwa afọ nke abraham nke ha so ụkwụ ya gaa n'obodo ijipt bụ josef bịa nwụọ n'ihi na ha abaala ụba n'ihi na ha buokwala ibu n'ọnụ ọgụgụ mgbe josef ji nwụọ eze nke na-achị ijipt bịa tụọ ụjọ si e ọ bụrụ anyị hapụ ndị a nsogbu dị n'obodo anyị ha ga-enyere ndị ọzọ aka nara anyị obodo anyị n'ihi ya anyị agaghị ikwe ka ha baa ụba mgbe ha na-eme otu a ha amaghị sị na ha na-akwado ka ihe buru n'amụma ma ọ bụ ihe ọma nke Chineke kwadoro nye ụmụ Izrel mezuo mgbe ọ bụ uche obi Fero ime ka ụmụ Izrel laa n'iyi mgbe ahụ ka ha leriri anya elu ma kpọọ Chineke n'obi dị ilu na n'obi ikwesị ntụkwasị obi mgbe ahụ ka eji mụọ moses mgbe ahụkwa ka moses ji topụta mgbe moses ji topụta ya wee gbuo mmadụ ebe ọ na-achọ ime ka ụmụ nwanne ya bụrụ ndị na-atụ egwu chineke ma ọ bụ ndị nwere onwe ha site n'aka mkpagbu mgbe o ji mee nke a ya gbapụ n'ihi ihe so ya n'azụ mgbe o ji gbapụzie n'ala ijipt gbaga midia dịka ọ nọ n'ebe ahụ na-azụ igwe atụrụ otu ụbọchị ya hụ ihe karịrị anya ya ọ gbago ụsọ ọ tụghị ụjọ ọ dịghị oge ọ sị ka ihe ga-eme ka m gaa ebe ahụ kama ihe o mere bụ ya sị ihe a na-eme ugbu abụghị ihe na-eme eme m ga-ele anya hụ ihe mere o ji na-eme mgbe o ji mee otu a chineke kpọọ ya si ya moses yipụ akpọ ụkwụ gị ime ka ogologo akụkọ dị mkpirikpi n'ime ya ka chineke ji gwa ya ka ọ gaga kpọpụta ụmụ isrel mgbe o ji gabigachaa ime ihe niile ịkpọpụta ụmụ isrel erute na sinai chineke si ụmụ isrel n'oge nke a ihe a bụ ụkpụrụ unu ga-esi jee ije ka anyị mara si na ihe anyị na-elenye anya ya n'ime izu a bụ ịbụ ezi nwa chineke na nke mbụ n'eluigwe nwere usoro zuru oke ekwensu nupụ isi achụpụ ya n'eluigwe ebe a chụpụrụ ya n'eluigwe abịa mee ka ụkpụrụ dị site na abraham mgbe a kpọrọ ya si ya pụta enye ya iwu nke ibi ugwu n'oge nke a agbụrụ abraham ebuola ibu chineke asịkwa ha si n'ijipt pụta mgbe ha pụtara n'ijipt chineke nye ha iwu iri ọ bụrụ anyị gụọ n'akwụkwọ detronomi isi anọ si na amaokwu nke isii ruo na nke asatọ anyị ga-ahụ na mgbe moses na-agwa ụmụ isrel okwu ọ sị ha unu leruo anya dobe ihe niile ndị a m gwara unu chineke nyere n'iwu n'ihi na ọ bụ ya bụ ihe ga-eme unu ka unu bụrụ ndị nwere izu ebe ọ ga-abụ ndị obodo ọzọ ndị nọ n'agịga unu ma ndị na-ahụ otu unu si na-ebi ndụ otu obodo unu si bụrụ ihe kpakọrọ ọnụ otu unu si bụrụ ndị na-abụ ọgaranya n'ụzọ niile ha si olee echi dịka chi unu ihe chineke ji nye iwu iri bụ ka o wee dịrị ụmụ isrel na mma ka ịdị mma ha wee dọrọ mkpụrụ obi ndị ọzọ obodo niile ndị na-ele ha anya ma ndị na-ahụ ịdị mma ha nye chineke mgbe chineke nyere iwu iri a ọ chọkwara ka onye ọbụla nke na-ahụ ịdị mma nke chineke n'ime isrel dobe iwu iri a mgbe esi na ụkpụrụ nke ibi ugwu pụta abaa na ụkpụrụ nke iwu iri n'ihi na mgbe abraham na-adị ndụ chineke enyeghị ya iwu iri ihe o nyere ya bụ iwu nke ibi ugwu o dobere iwu a ma mee ka ụmụ ya ndị na-eso ya na-edobe iwu a mgbe ụmụ isrel pụtara na ọzara chineke nye ha iwu nke iwu iri ha bidokwara ị na-ebi ugwu na-edobekwa iwu iri a dịka chineke si kwuo ihe chineke ji mee ihe ndị a bụ iji na akpọ oke si n'oge rue n'oge si na mgbe rue na mgbe nye ndị na-enupụ isi na ndị na-anaghị enupụ isi n'ihi na mgbe ọgbaghara pụtara n'eluigwe ọ chụpụrụ ekwensu na ndị kwere ya udo dị n'eluigwe mgbe o ji bata n'ime ụwa ụwa nabata ya ya ebidozie n'ime ụwa na akpọ oke si na mgbe rue na mgbe mgbe anyị na-asọpụrụ chineke na-erubere ya isi site na oge nke abraham oge ibi ugwu ndị niile nọ n'ụwa gbaa gburugburu ndị hụrụ ịdị mma nke chineke ma kwe ka e bie ha ugwu dịka chi nke abraham si kwuo bụ ndị nyere onwe ha n'aka chineke abịa na iwu iri mgbe ụmụ isrel na-ebi ndụ obodo niile na mba niile ndị hụrụ ịdị mma nke chineke nye ụmụ isrel ndị nwekwara onwe ha nye chi nke isrel dobere iwu iri ha wee wezuga onwe ha site n'aka ọgba aghara bụ ịkpa oke bụ ihe ịdị ike nke batarala n'ime ụwa nke chineke bidoro na jiri aka ya na-akpa oke otu aka akwa ka anyị ga-ahụ n'ụbọchị ndị nke na-abịa otu chineke si na-eme ka a na-esi na mgbe na mgbe na-enwe ịkpa oke na ime ndị bi n'ụwa site na ige ya ntị ọ dịghị ihe ọzọ nke na-akpa oke n'ime ụwa ugbu a na-abụghị ige chineke ntị ndị na-ege chineke ntị na ndị na-enupụrụ chineke isi ihe ị ga-ajụ onwe gị bụ na-ege chineke ntị ka na-enupụrụ chineke isi n'oge nke a anyị ga-ehudata isi ma kpee ekpere nna anyị nke eluigwe anyị na-arịọ gị dịka ọgba aghara dị n'ime ụwa n'ụbọchị taa ị na-akpọ oke site n'ige gị ntị na n'ịnụpụrụ gị isi kwee ka anyị bụrụ ndị ga na-ege gị ntị n'ime ndụ anyị niile n'aha Jizọs amen soro nzọmụkwụ nke kraịst ị ga-ahụ na ihe niile ga-agara gị nke ọma nwanne anyị nwoke onye mgbasa ozi chukwu na-enye arụkwe ime na n'oziọma nke taa na-echekwutara anyị na iso nzọmụkwụ nke kraịst bụ ihe niile anyị ga-eme n'ime ụwa chineke abụghị onye gha agha chineke na-eme ihe ya na mgbe o kwesịrị ime ya anyị na-asị gị onye na-ege ntị gbalịa bụrụ nwa chineke n'ime mmụọ na n'eziokwu ka ịhụnanya na amara chineke bara gị ụba onye mgbasa ozi chukwu na-enye arụkwe ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagojugị anyị chọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot kọrọ na anyị n'ekwentị na nọmba nke 07063637224 07063637224 chekụtakwa itinye adreesị nke awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa Ndewo